AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka mara nke Chineke bara gị ụba anyị abịala ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ m na-asị gị onye mụ na ya na-ezukọ ọ dị ihe ahụ nke ga-eme ka ịhụ onwe gị ghara ịghọta ihe dị n'ime gị wepụ ya asị m ihe ahụ ga-eme ka m hụ onwe m ghara ịghọta ihe dị n'ime m aga m ewepụ ya o nwere ike ịdị mfe na agaghị m ekwenye n'onye ọ bụla kama o kwesịghị ka m ghara ikwenye n'onwe m a sị m na ọ dị mfe ka m ghara ikwenye n'onye ọ bụla kama o kwesịghị ka m ghara ikwenye n'onwe m ka m ghara ịhụ onwe m ma ghọta ihe m bụ gịnị kpatara isiokwu a achọrọ m ime ka o doo anyị anya na naanị ihe m pụrụ ịbụ n'ụwa bụ ihe ahụ emere m ka m bụrụ ihe ahụ Chineke kpụrụ n'ime m ọ bụ naanị ihe m pụrụ ịbụ ụfọdụ n'ime anyị anaghị enwe mmasị n'ihe anyị hụrụ n'ime anyị anyị ejughị onwe anyị afọ ya mee ọtụtụ n'ime anyị na-achọ ịbụ ihe ha na-abụghị mgbe ọ bụla hụrụ m ma na-adọlị ịbụ ihe m na-abụghị n'ihi na achọrọ m ịbụ onye dị otu a achọrọ m iyi onye dị otu a ọ dị ihe onye a na-eme na-emeta ya nke ọma ya gụọ m agụ nke ukwuu achọrọ m ime ihe n'ụzọ dị otu ahụ ọ dị onyinye nke dị n'ime onye a nke m na-achọsi ike ọ dị ihe onye a nwere otu onye a na-adị m ọpụta bụ nke na-amasị m achọrọ m ịdị ka ya ihe m na-amatabeghị gị onye mụ na ya na-atụgharị uche bụ na ọ bụ ihe sikarịsịrị ike na aga m enwe obi ụtọ na obi ga-eru m ala mgbe m nọ na-adọlị ịbụ ihe ahụ m na-abụghị mgbe m na-agbalị n'ụzọ dị otu a ịghọ ihe ahụ m na-abụghị ileba anya n'ime ndụ m gaa ahụ nramahụ nsogbu obi ezughị ike mgbe m nọ na-adọlị n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche otu onye ma ọ bụ onye ọzọ pụrụ ịhụ m jụọ m enyi ọ bụ gịnị masị ya na ọ nsogbu dịnụ na asị m ya na ọ nsogbu dịnụ ọ pụtara na ọ dịghị nsogbu dịnụ n'ihi na onye ahụ amara na onye mbụ n'ihi na dịka o si na-ajụ m ajụjụ a ihe ahụ nke na-akpa mkpụrụ obi m na-egosi n'akparamagwa m n'ụzọ niile m si aṅa asị na ọ dịghị nsogbu dịnụ o kwesịrịnụ ka m kwụsịrị ịghara ndị mmadụ ụgha n'ihi na ihe ahụ nke na-akpa m ma okwukwu okwu m ọgịga ije m onye lere m anya bụ onye maara ihe ga-aghọta sị na ihe a bụ ndụ onye a m ime ka amata n'ụbọchị taa sị na ọ dịghị ihe ọ bụla nke m nwere ike ime ga-enye m obi ụtọ karịkwa mgbe m bụ ihe ahụ emere ka m bụrụ ọ bụrụ na m ga were akpụkpọ ụkwụ na-abụghị ụkwụ m gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-ahụ na ọ ga-egosi na ịga njem m ọ dịghị mgbe m sị na onye hụrụ ihe onye ọzọ na-eme dị mma ya gụọ ya agụ na ọ bụ ihe ọjọọ ịchọ otuto n'ụzọ dị otu ahụ ọ bụghị ihe anyị na-ekwu okwu ya ihe anyị na-ekwu okwu ya bụ mmadụ ilechi onwe ya anya gụọ onwe ya dị ka onye na-erughị eru onye na-ezughị okè onye a ga-asị ọ bụra na agaara m dị otu a agara m enwe ike mee otu ihe ma ọ bụ nke ọzọ nke a na-ahụ anya ọ bụrụ na m ekwenyeghị na onwe m gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-ahụ na ana m amalite njem nke na-adịghị ebe ọ pụrụ iduga m ghọta na nramahụ m n'ọnọdụ dị ka nke a ọ bụghị na ihe mbụ ọ bụghị otu m dị bụ ihe bụ mkpa m kama ọ bụ na ekweghị m ịghọta onwe m ekweghị m ịghọta ihe e mere ka m bụrụ mgbe ahụ m na-ekweghị ịghọta ihe dị n'ime m mgbe ahụ m na-ekweghị ịhụ ihe kere n'ime m ọ pụtara na m ga-ebido na-achọ ihe m ga-asị na ọ bụ ya kpatara anaghị m eme nke ọma ihe a na-agara m nke ọma mgbe m bidoro chewe echiche n'ụzọ dị otu a chọwa ihe m ji akwachi n'ihi na ọ pụtala ihe ọ dị ihe lere anya ka m mee m na-anaghị eme ma chọwa otu ndị mmadụ ga-esi na-eriri m ahụ izizi mgbe m nwetara onwe m n'ọnọdụ dị otu a gaa hụ na nke a ka m ghara ito eto n'echiche ma nke bụ eziokwu bụ ọ bụrụ na ọ ga-ekwe m mee n'ụbọchị taa ka m lee anya n'ime ndụ m chọpụta ihe ndị nke Chineke kere chọpụta ụzọ nke Chineke chọrọ ka m so lee anya n'ime ndụ m ka m lee anya n'ime ndụ m chọpụta ụzọ Chineke chọrọ ka m so chọpụta ihe kpatara Chineke ji wee kpụọ m n'ụzọ dị otu ahụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị otu ihe m na-aghaghị ime ka anyị mata n'ụbọchị taa ọ bụrụ na e kere m mapụta n'ụwa akwarụghị m akwarụ ụkwụ na aka zuru m oke anya m na-ahụ ụzọ ntị m na-anụ ihe ahụ zuo m oke Chineke kpachapụrụ anya kee m ihe o ji wee kee m bụ na ọ dị ihe ọ bụla bụ mkpa m ọ dị otu m chọrọ ịdị ma kọsara ya Chineke si ya lekwa ihe a bụ ebumnobi m nyere m aka onye nwe m ụdị ndụ a ka m chọrọ ibi mụ na ya atụgharịa ya amara m ụdị ndụ ahụ ebe ọ ga-eduba m ma ọ ga-alụpụtara m ezi ihe ma ọ bụ na ọ dịghị n'ihi na Chineke na-ahazi mụ na gị tutu ya ewebata anyị n'ime ụwa n'ihi ihe nke o lere anya anyị gaje bụ n'ọdịnihu Chineke na-eke anyị otu ọ ga-enwe ike were anyị lụọ ọlụ nke ịzọpụta mkpụrụ obi anyị ọ bụrụ na ọ dị ihe Chineke bụ n'obi gbasara m ọ bụ otu ahụ ka Chineke ga-esi wee kee m ma bịa ụfọdụ n'ime anyị elefuo ihe ndị anya na-achọ iyi onye dị otu a dị ka anyị na-achịkọ isiokwu a n'ụbọchị taa ọ ga-amasị m ka m malite n'ụbọchị taa ghara igbu oge ghara ịhụ onwe m dị ka onye na-ezughị oke ka m bụrụ ihe ahụ Chineke meworo m ka m bụrụ ka o wee dị mfe mụ na Chineke ịgakọ njem gị onye mụ na ya na-atụgharị uche ụmụ Chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 224, 0706 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma ọma chineke ndị end time ministries unu emeela na abụ ọma nke nyere anyị n'ụbọchị taa ka okwu nke chineke na-agụ anyị kwamgbe kwamgbe ka chineke gọzie unu ụmụnne m n'ime jizọs ọzọkwa n'ụbọchị dị taa ejima aha onye nwanyị jizọs na-anabata ka ha bụ ndị enyi anyị niile ndị na-ege anyị ntị n'oge dị ka nke a ị nọọla ị kwụsọla ama m na site na amara chineke na ede mma ọ bụrụ na ị ịdị mma mgbe ị na-egesi ozi a ị ga-adịrịrị mma ọ ga-adịrịrị gị na mma n'aha jizọs amen hụdata isi ka anyị chọọ iru onye nwe anyị onye nwe anyị meela n'ụbọchị taa anyị na-arịọ amamihe nke furu iche nke si n'eluigwe ime ka ozi gị dị ọhụụ na ntị anyị karịsịa ime ka ozi gị lụpụta ihe ijiri kwuo ya n'ime ndụ anyị n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen ihe anyị ji mere isiokwu n'ụbọchị dị taa na-asị ndụ na-enwe mgbochi nke ndị bekee kpọrọ life without limit ndụ na-enwe mgbochi o nwere ndụ na-enwe mgbochi azịza ya bụ ee na ndụ na-enwe mgbochi n'akwụkwọ Mark isi itoolu amaokwu nke iri abụọ na atọ ọ na-asị ụta ma Jizọs sịrị ya ọ bụrụ na ị pụrụ onye nke kwere pụrụ ime ihe niile Jizọs said unto him if you can believe all things are possible to him who believe. n'ihi nke onye nke ọbụla kwere na ihe ahụ o kwere a ga-eme ya n'ihi na akwụkwọ nsọ emela ka anyị mara na ọ bụrụ na site na Chineke na-apụrụ ime ihe niile ihe niile ka a pụrụ ime nwa Chineke ndụ anyị nọ n'elu ụwa juru n'ọtụtụ ihe ndị na-eweta mgbochi ọtụtụ n'ime mgbochi ndị a edubarala ọtụtụ mmadụ iche echiche ma ọnọdụ ndị a ma osi n'aka Chineke mgbe ụfọdụ anyị atụ ilu si omere ma chi ekwe onye ụta atala ya ya bụrụ na mmadụ emeela mee ememe ọ dịzi ya aga aga mana ekwere m si na chi anyị na-efe abụghị onye na-ahụ ihe na-eme na ndụ mmadụ ọgbachi nkịtị ọ na-esite na amara ya mere onye ọbụla ebere ana m agọzi gị onye na-ege m tịta si na ebere Chineke ga-erutere gị aka otu onye anyị maara ka ọma n'akwụkwọ Aịzaya isi iri na anọ amaokwu nke iri na asaa ọ na-eme ka anyị mara na ekwesụbụ onye na-adịghị ekwe ka onye ọ dọtara n'agha laa n'ihi nke ekwesụ onye na-etinye mmadụ n'ọnọdụ mgbochi mana Chineke bụ onye na-eme ka mmadụ si na mgbochi ndị a pụta n'ihi na Jizọs kwuru okwu n'akwụkwọ Jọn isi iri amaokwu ka iri ya ọsị anyị onye ori adịghị abịa ma ọ bụ ụka ozu ka o gbuo ka ọ lakwa n'iyi ma na abịara m ka unu nwee ndụ ma nwebiga ya oke n'ihi nke a ihe jizọs bịara ka anyị nwee bụ inwe ndụ gabigara oke mana ekwesụ n'ime ndụ n'ụdị ọbụla onye ga-ego ọ ga-ewetara gị mgbochi ya enye gị nwunye nye gị ụmụ ọ ga-ewetara gị mgbochi ya enye gị ihe ọbụla nye gị akụ na ụba ọ ga-ewetara gị mgbochi n'ihi na ị ga-akwụrịrị ụgwọ onyinye ekwesịbụ weta isi bịa were isi onwe mgbe ọbụla ị gara n'ụzọ ekwesị ị ga-atụ aka na ntụsi. ị ga-atụrịrị aka n'anya mmiri n'ihi nke a oleekwana ihe m ga-eji gawa ife ekwesị nwa chineke ndụ na-enwe mgbochi bụ ndụ nọ n'ime kraịst bụ ndụ a na-enwe ma nwebiga ya david na ụmụ isrel gabigara ọtụtụ ihe nwee ihe ha na-eweta mgbochi n'ime ndụ ha david ekpe ekpere na-abụ ọma otu narị iri anọ na abụọ amaokwu nke asaa david asị wepụta mkpụrụ obi m n'ụlọ mkpọrọ mee m ka m too gị otu m ga-eji too gị e, david rịọ chineke ka o mee ka ya si n'ụlọ mkpọrọ pụta otu ya ga-eto ya ị na-ahụnụ ụlọ mkpọrọ bụ ebe a na-eme gị ka ị nwee mgbochi ịga ebe a ihe mgbochi dị gị ga ebe a ihe mgbochi dị ọ gbaa akpara akpasi ike kpalie ya elu inwe ọnọdụ ị ga-eji nwee ike si n'ebe ahụ wezụga onwe gị mana nwa chineke david na ụmụ ụmụ israel ndị ọzọ kedu ka edere n'akwụkwọ abụọma otu narị iri atọ na asaa amaokwu nke mbụ ga-eru na nke anọ ha ruru n'ala babilọn a na a na-arịọ ha unu bịa gụọrọ anyị abụ abụ ndị nsọ ha asị ha olee otu anyị ga-esi bụọ abụ ụmụ chineke na ala ndị ndị ọzọ ala ndị mba ọzọ how can we sing the lost song in a strange land olee ụzọ anyị ga-eji bụ agba ngosirinu o nwere ọnọdụ ị ga-anọ ọchị ala o nwere ọnọdụ ị ga-anọ abụ ala o nwere ọnọdụ ị ga-anọ e, ncheta ihe ọma ndị mere eme ọ dịzị atọ gị obi ụtọ mana ụbọchị taa ana m arịọ chineke na ọnọdụ ndị a na-eweta mgbochi n'ime ndụ chineke wezụgara gị ya o nwere akụkọ mgbochi bụ ọnọdụ ndị na-eme ịgakata ihu ele azụ ịga ga ga ga ga o nwere ọnọdụ ị na-adịghị agabigali ụfọdụ n'ime ndị na-ege m ntị ị na-anọ na nrọ gị ije ọkụ nweta ego ịnweta ego na nrọ ị na-enweta ego na mmadụ ọtụtụ n'ime ụlọ ị na-anọ na nrọ ị na-enye ụlọ elu otu ụlọ elu omenu na inyugorola steepụ ruo ebe ị na-aga otu ihe ma ọ bụ ọzọ akụtuo gị aka gị lọtụchaa n'ala bịa bikwa n'isi ụfọdụ n'ime ụlọ ị na-aga n'ụzọ mmiri etochi ebe niile o ebe ị ga-esi aga aga nwa chineke ihe ndị a na-egosi mgbochi gị bịazi na mmadụ ịpụọ ahịa agaghị aga ọrụ agaghị aga ihe a na-eme eme agaghị aga ị na-ajụ onwe gị ajụjụ ihe ị metara ma ụwa gị ma ọ dị iche na adị ntị na onye nwe anyị aka ya eso n'ihe ndị a ekwesụ bụ onye na-eweta ọnọdụ ndị dị ka ndị a na-agụnye naanị ọnọdụ job ebe onye nwe anyị na-ekwesụ kpara nkata ya ya ga-anwa job mana o metụla mkpụrụ obi ya aka mana ṅaa ntị ị ga-agụọ n'akwụkwọ mak isi iri na otu amaokwu nke mbụ ga-eru na iri na otu a kọrọ anyị akụkọ otu nwa ịnyịnya nwa ịnyịnya nọ n'ebe ekere ya eriri n'ukwu osisi jizọs nwa david abịa dị ihe ndị na-eso ụzọ ma a ga-atọta nwa ịnyịnya ha ga-atọ ịtọta nwa ịnyịnya sị ha onye jụrụ unu ajụjụ unu si ya na ọ dị onye nwe anyị mkpa nwa chineke na-anụ olu m ịdị onye nwaanyị mkpa ngwagwado onye nọ n'akụkụ si ya ịdị onye nwaanyị mkpa unu kwuo ya ka ndị unu na ha nọ na mbara eze nụsị na unu dị onye nwaanyị mkpa ee ma n'ịdị asị m na ịdị onye nwaanyị ịdị onye nwaanyị ezi mkpa a ga atụta nwa ịnyịnya ndị mmadụ ajụọ ndị na-eso ụzọ jizọs onye dịrị unu bịa ya sị na ọ dị onye nwaanyị mkpa atọrọ nwa ịnyịnya bịa duosa akwa tọọ akwa n'elu nwa ịnyịnya jizọs agbara nwa ịnyịnya nwa ịnyịnya na-aba uru nwa ịnyịnya nwere ihe mgbochi nwa ịnyịnya nwere eriri jizọs aga atọtuo ya n'ọnọdụ a taa ọ dịrị ihe ọbụla abụ eriri jikọtara gị n'ọnọdụ nke na-eme ịdịghị aga ihu otu ị kwesịrị jizọs bịa tọtuora m gị jizọs bịa mee ka ị nwere onwe jizọs bịa mee ka ọnọdụ ndị a gwụsịa atụtụrụ nwa ịnyịnya ngwa ṅaa ntị jizọs eme aga were ewere akwa ọma tọwa ịnyịnya na-arụ dị nke ndị bekee na-akpọ dikọreshọn mmechaa taa o nwere onye na-alụ olu m onye nwanyị ga-eyikwasị gị akwa ọma ndị mmadụ asị na eluigwe emeela dikọreshọn na na-eyiela gị akwa ọma eyiwacha ya akwa ọma jizọs anọkwasị ya n'elu ịbanye jerusalem ya eburu jizọs na-agaje ndị mmadụ aga gbute igu nkwụ na-eti hozana hozana hozana pụtara zọpụta ugbu a jizọs azọpụtala nwa ịnyịnya a na-etikwara ya zọpụta ugbu a ke pụtaranụ na nzọpụta abụọ naanị nwa ịnyịnya ka ọ dịra bụ ndị naanị na-eso ụzọ ya ka ọ dịra nzọpụta dịrị onye ọbụla nke kwerenụ onye ọbụla nke kwere n'ihi na ọ bịara ka anyị ghara ịla n'iyi n'ihi nke a nwa chineke a ga-azọpụta gị arịrịọ m abụrụ ka ọ zọpụta gị n'ịla n'iyi zọpụta gị n'ọrịa zọpụta gị n'ọnụ ọnwụ zọpụta gị na mkpagbu zọpụta gị na ọnọdụ niile dị iche iche ndị na-ekwe ka ihe gara gị nke ọma zọpụta gị n'aka onye mgbansi zọpụta gị n'aka ekwesu zọpụta gị n'aka arụ ọjọọ niile dị iche iche ndị na-anọ n'ime ya zọpụta gị n'ọnọdụ siri ike nke ị na-ekpere ekpere bụ ọnụ ọ dị ka ọ dịghị ihe na-emena onye nwe m zọpụta ya zọpụtara m gị n'ụbọchị dị gị taa jizọs onye nwe anyị imeela amaara m si na o nwere ndị ndị na-azọpụla n'ụbọchị dị taa n'ihi nke awa chineke ṅụrịọ ọṅụ malite ugbu a n'ihi na nzọpụta kesi n'aka jehova abịaruola gị nso ọ nwere onye na-anụ olu m ihe dị gị n'ime amamihe dị gị n'ime ndị na-achọ ya bụ ndị ọcha ma na-anọ ebe a a na akwụghị gị peni n'afọ onwe otu iji aga ihu n'ihi na ị mmadụ taa onye nwe ga-arọpụtara gị mmadụ ọ ga-arọpụtara gị ndị ga-eduru gị ebe ahụ bụ ebe olileanya gị dịsiri ike ọ nwụrụ onye na-anụ olu m ihe Chineke tinyere gị n'ime naanị na ị nweghị onye ga-akpọrọ gị garuo ebe ahụ that contact ị na-achọ onye nwe anyị ga-enyere m gị ha ị ga-achọta ya ka ọma gị nwee ike garuo ebe ị na-aga gbaruo ọsọ ha ebe ị na-agbaji ọsọ gị o nwere ndị nwere amamihe onwe onye ga-azụ ha na skuul ndị abụcha ihe mgbochi onye nwe anyị ga-arọpụtara gị ndị ga-azụ gị n'ụlọ akwụkwọ o nwere ndị na-agụọla akwụkwọ enweghị ha ọrụ onye nwe m ga-enye ụlọ ọrụ o nwere agbọghọbịa mara mma ọlụbe di onye nwe m ga-enye gị di o nwere nke mara mma ọ di mana amụtabeghị nwa onye nwe m ga-enye ụlọ nwa ihe niile unu na-achọ n'aka jehova ọ ga-emezuru ya ụnọ ọnọdụ ama ma laghachi karịa ka unu tụrụ anya ihe m na-arịọ n'ụbọchị dị taa bụ ka onye nwanyị na-ewezuga ihe mgbochi ya wetara gị ihe ọṅụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen ị ma na ihe ndị ụwa si na omume n'ime kraịst ihe niile nwere omume imela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ grant emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche imeela arụ ekpere anyị bụ ka ihe niile gbasara ezinụlọ gị ma n'ime ndụ gị ka chineke mee ka ọ bụrụ ihe ga-enwe omume n'ime ndụ gị n'aha jizọs amen imeela onye mgbasa ozi ezi enyi m ọma onye gere ozi ọma nke taa mara na ihe niile nwere omume n'ime kraịst ihe niile n'ime ndụ gị ihe niile n'ime ndụ m ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot nwa chineke ọma na-ege mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org chekụta itinye asụsụ igbo ka mara chineke na ngọzi ya dakwasị mmadụ niile n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo